igbo adịa na-azụ e, igbo adịa na e, ụmụ igbo adị na n'ọlụ igbo na-azụ igbo adịa n'ọlụ igbo adịa e, igbo adịa igbo adịa na-asụ igbo adịa na-asụ ụmụ igbo adịa na-asụ igbo adịa na-asụ e, ebe fasa achụta ego ụmụ igbo adịa na-asụ jere ịzụ afịa n'ịfụ ndị Igbo nwanne nchọkwa wee ebe ọ bụ na ijele onye Igbo nwanne m gbawa dọghị Igbo adịa n'azụ Igbo adịa n'azụ ụmụ Igbo adịa n'azụ n'ọlụ ebe ọ bụ n'ụzọ na-adịghị ndị Igbo na-eje tinye ụzọ ụzọ aga ebe ọ bụ n'ụzọ na-adịghị ndị Igbo na-eje tinye ụzọ n'ụzọ agaba Ọ dị Asian country ọkwa ndị Igbo mee kafa wube Ọ dị Asian country ọkwa ndị Igbo mere kafa wubezie Igbo adịa na-azụ Igbo adịa na-azụ Igbo adịa na-azụ oyi ile Mozambique tata ọkwa ndị Igbo mere ka ọ fịọba afịọba iruzie nu Malaysia oyi ọkwa ndị Igbo mere ka o wubezie kee maka South Africa ọkwa ndị Igbo mere ka ọ fiọba ha kee maka Ethiopia ọkwa ndị Igbo mere ka fa wubezie Igbo adịa n'azụ Igbo adịa n'azụ Igbo adịa n'azụ ịlụzie Dubai ọkwa ndị Igbo faneme ọfụma ịlụzie nụ Japan ndị Igbo fan ya fan everywhere fan China, fan Japan, fan UK. Igbo adịa n'azụ, Igbo adịa n'azụ, ụmụ Igbo adịa n'azụ. Igbo Igbo adịa n'azụ, Igbo ụmụ Igbo adịa n'azụ na-asụ. ife ọ bụ na ị na-alụwe usenye ike maka igbo adịa na-asụ ebe ọ bụ na a na-azụ afịa n'ụwa ụmụ igbo faso kwuru abịa n'ịzụ afịa n'elu ụwa ụmụ igbo faso kwuru ụmụ igbo fa nwere ya ụmụ igbo fa nwere ya ụmụ igbo fa nwere ihe nwee ụmụ igbo ji Lagos he kụzie ndị yoruba ka esi azụ afịa ụmụ igbo wee jee n'ala ugwu si ndị ugwu ka esi azụ afịa ka ndị ekenenu ụmụ igbo ndị na-azụ afịa unu na-agba mbọ ụmụ Igbo akaligo egwu ụmụ Igbo akaligo egwu ụmụ Igbo akaligo ah! egwu ụmụ Igbo akaligo egwu ụmụ Igbo akaligo egwu ụmụ Igbo akaligo egwu ụmụ Igbo akaligo egwu n'ụwa ụmụ Igbo akaligo egwu oyi ayọ nna ya tupu kele ụwa gọziele m ụmụ igbo niile ahịhịa nna ya ohe chukwu kele ụwa niile gọziele m ụmụ igbo ndị ọma o ndị na-enweghị ego ezedo mee ka fa nwa ego ndị na-enweghị ifefe a na-eme o olisa mee ka fa nwee akwa ka m na-ebe o chukwu gọzie fa chukwu gọzie fa o nne m nne nne ụfọdụ enwere ifefe a na-eme o ezedo mee ka afa nwee o ịgọzi efe na ọya dị mma mele ife ife imele ibefa gosi efe ka isi gosi ndị ọzọ nke fa agala dị iche o ndị nwe n'obi eji eri ego eze gọzie fa ndị nwe n'obi eji enye n'ogbenye aka eze ma afọ ego were ego ma afa were ego ma afa were ego chọfa mma ndị na-azụ afịa o, n'ọnịcha do were biribiri chọfa mma ndị na-azụ afịa o na alaba wee biribiri chọfa mma ndị na-azụ afịa o na jos were biribiri chọfa mma ndị na-azụ afịa na trade fair were biribiri chọfa mma azụ afịa o na anaba were biribiri chọọ fa mma ndị na-azụ afịa o na ọgwụ ete Enugu were biribiri chọọ fa mma ndị na-azụ afịa ekwulu ọbịa be anyị were biribiri chọọ fa mma o ụmụ Igbo akarịgo egwu ụmụ Igbo akarịgo egwu ụmụ Igbo akarịgo egwu egwu amala ka m na-etiri ụmụ Igbo niile ihe okokoko oyi egwu amala amaka egwu amala amaka egwu amala amaka amala sọbịa ije ije ije yagaba iye iye iye iye iye iye iye iye iye iye iye iye ọyọrịma ka ndị ekene nwa chimeleze lụlụ ekwula ọbịa oyi ka ndị ekene nwa chimeleze na-ebetete ozugbo okoli nwa chimeleze ọ ga-adịlị gị mma o chaja guloba chaja guloba ọ ga-adịlị gị mma hmm. chaja guloba Nigeria Limited ka jee nụ n'ọgbụ m nke n'ezi ọgọ m oke nwa ala ịzụ ọsọ mma ị ga-adị ọ ga-adịlighị mma ego nweta nta ya n'ọbụ ịbịala gị eze chukwu wee ruru na asa mma lọvilinu nwanyị ọma adanna ekwe ọ ga-adịrị gị mma adanna ịdị ọla mma oyi ịzụ ọsọ mma ị na-eme ọfụma gị egwu oyi na Services Delivery na Forwarding na Papa Lagos State Egwuma Anambezi Nifta Agwata ahụ ka ndị okenye eze onye m na-ede mma Ikechukwu Alex Todekwu ịdị ọla mma Ike Ejiamat Nazifi Agụata o jele Lagos wee bute ike bata hmm. be nna ya o Nazifi Agụata wee lụso ụlọ wee tinye mmọnwụ ajọ ọnụ onye na-alụ ọbụla odegwu Ejiamat Ejiamat n'ịdị mma ọ n'elu ị na-eme ọfụma ndị zụrụ elika nne ndị zụrụ akalịka eji ama atụwe ayọ nna ayọ chukwu n'isi gị onye ga-ego kalịlị amosu eji ama atụ nwanne m n'ịkalaka n'ịdị egwu ka nye ebe ama ọtala m ka nje zute ezi ọnyị m na ọ dị mma chukwu dị nwe nkwụ eto oke nwa na-ede mma tupu akị na-ama ọbala tupu na-ama ọbala tupu akị na-ama ọbala obichiezi na-ama ọbala obichiezi na-ama ọbala oke nwa na ịkala aka ebere odegwu na ịdị mma nnukwu nwa na ịkala aka o odegwu ama ọbala ji dị ebube oke nwa ama ọkpara ji dị ebube obichilezi nke izizi na ama ọbala. Chus Chukwudị Nwankpọ maka Ajekenenu Osodiemaku Lọlọ Chukwudị Nwankpọ ife Ifeyi nwa nwaanyị ọma eje mba na Amanasa na Umuju Adaeze anyị ojebe ama ọbara wee bilie osode maka na ọ ga-adịrị gị na mma ife nwaanyị ọma ya gaziere gị anje kene odegwu bụ ike na maezi akala abụọ oge chukwu uche onye ka m na-ekwu ị na-eme ọfụma igwe ngoli na ịdị onye ji gị na oji ife ijere ọsara ebuli ike nata na gbesiyo wee lụsi ụlọ gị wee tie nye mmọnwụ ajọ na onye na-eme ọbụla igwe ngoli ọbụla igwe ngoli o n'ịdị mma igwe ngoli na ịkala ị na-eme ọfụma n'ịdị mma ọsị m kene ezu ọyị ya na china ihe megbuna m ọkpala ahụ eze Sumgbulu National eze na Chinidegwu onye nwe gị nwere ife ndị zụlụ azụ elika ndị zụlụ azụ elika ndị nyela aka abalị ụba o eze Sumgbulu Odegwu n'ikalaka o n'ịdị egwu o ka jee n'unone oke nwa oke nwa na-ejibiri Okechukwu Nwankwọ onye nwere oge nwere ife ijere ọsa bụlụ ike nata ndị ọ na-ewechi ego ọnwa ọnwa wee jee na asabụ nwanne m gbaa na wee ụlọ ọnwa jelu n'ọka na o jelu ọnịcha do ụlọ tie ya mmọnwụ wee bata n'ọnị nwanne m wee lụzie na ife anya na ndị one na-akụrụ ya aka a na-akụrụ ya aka ọnwa niile tie ọnwa bịa tielu m ọnwa bịa tielu m ọnwa ọnwa bịa tielu m ọnwa ka m jee zute ototo nwa n'ezi agụ oru mba saut ka o si eje Ikechukwu ike ọla na ịdịọla mma gị ka mụ na-agbado egwu agbara osia ngene ikulu ngene nwụọ n'ezi agụ agbalụ osia ngene ikulu ngene nwụọ oke nwanne dị mma oo sọtatụ odegbu sọtatụ odegbu ị na-eme ọfụma hmm, sọta services kirari na forwarding one chapter Port Harcourt City igbo adịa na-azụ e. igbo adịa e. na-azụ ụmụ igbo adịa na-azụ n'ọlụ ụmụ igbo adịa